na asị ma anịnya jebe enyi jebe enyi ọ dịgasị na akpata na enyi akpata akwa enyi ga-abụ isi oche akwa enyi ga-abụ isi oche enyi na-aga na isoghị n'azụ na-aga na n'azụ na asị m na-adụ be enyi chebe enyi ọ dịka sị na-agbata m enyi na be enyi ọ dịka sị m enyi akpa enyi ga-abụ isi oche akpa enyi ga-abụ isi oche enyi na-aga na iso n'azụ enyi na-aga na n'azụ kpọgbọgbọ ndụ kaba akparịsịzi anya bụ nkata mbe na igbo mbe wee naba wee je ga-agwa eze si na mbọsị ya ga-abịa ukwu ada eze wee si ya ibe kwuru ike ngị rapụ ya bịazịa ife ya fụrụ ka chi mbọsị ya lụzie mbegojekwula enyi tupu o jee na be enyi chi agbagolitasi igo anwụ ekesibeghị ike enyi si ya mbe ka esi ka isi were abịa kịta ebe nwa sị na ya ga-abụ isi oche ka ọ ga-abụ ya dukwu ọbụ na ya ejebụmbesi agba nkịtị gba nkịtị na ba ga-ejesi ike enye isi ya ngwa ngwa ngwa ya bụ ka ba jebe ejebe n'oche goli eli ụtụtụ ka eyisi jikparịchachachasị ya na-echi ka ọ bịa esi ya na ọ bụrụ n'ije mbe wee kpọọ enyi si na ọ ma nkwụ nke ya bụ enyi karịrị nke ogologo ọ ọgụ ya na-echetụ ya ọgụ ọgụ enyi wee kpọọ mbe si a na ọgụ ọgụ ya ga na-agasi ike ụmụ ndebanye ekene unu ndị ndozi ọdịnala nwanne ụnụ nwoke nọ nso ekene unu asị m ka udo dịrị n'ụbọchị nke tata na nwanwụ ndị ndozi ọdịnala na onye achọghị ọdịnala Igbo ọ ma ihe ọ ga-eme ndị Fesbuk a na-atịzi ninja a na-atịzi ninja bata nsogbu adị ha ya enweghị nọ nwere nke anyị nwere ka anyị ma na-ejiwe ama na ejibe asị m ka udo dịrị unu n'ụbọchị nke tata ndị ndozi ọdịnala Igbo ebe ọ bụla ha nọ na ọ ga-adịrị ha na mma anyị na-eke na-eke na-eke na ori na-eke na afọ na-eke na nkwọ anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị nwawo ndị agha bịara sị na ọdịnala igbo agaghị ana onye na-ekwu na-ekwuru onwe ya ome mma na-emere onwe ya ome njọ na-ejere ome mere onwe ya anyị nwawo ndị ndozi ọdịnala igbo andị anyị abịago bụ na anyị abịago andị enwezi ihe a na-eme maka na ọ dịgo leti anyị abịago bụ na anyị abịago and anyị ebidogo mgbe anyị ebidogo anyị dị bizi na paakị ya anyị na-apa ihe anyị na-apaakị bụ ancient and anyị paakị si ya ihe a nwa bekee fụ ya ozo n'okpuru bedi ihe anyị na-apaakị nwa bekee fụ ya ozo n'okpuru bedi maka na anyị emeghe expect na anyị nwere ike ime ihe dị otu a ha fụrụ ya si ndị iberibe na ha fụrụ ya si ndị iberibe ndị megoro accept defeat so onweghị mgbe uche ha ji wee bụrụ na ndị ahụ nwere ike imekwa ụdị ihe dị otu a n'ụwa mba ha che na anyị amaghị ịmana ndị ache na anyị amaghị ihe kwụnụba ụnụ ama na nwa bekee chere ya mara ihe ọnwa ndị gbara aghọta ha na-akọ ndịkọ yes na ọnwụ na ichere na nwa bekee chere na anyị ma ihe then mee calculation mee calculation anyị na-ewere raw crude oil send ya to the west ha refine anya resi anyị the ordinary fuel so onye ọbụla mere otu a automatically ha ga-asị eme ha ihe ịghọtago ha ga-asị ma ihe ị na ebiri ego na IMF ebe a na-ebinye ego ha na-eprint the money ha binye gị ego die ijighị the money rụọ refinery ibiri ego zụrụ ngwa ọgụ ijighị eru refinery adio refinery this oil bụ the bed bottom of your economy everything a na-eyuzu eyuzu from moto for ihe niile ma waterproof ma everything oti from oil abịa so why is kwara ijizi ebiri this money i west ye ya resi crude oil nna nwanne ọ gwara gasị ma ha ya simple as abcd your poor people is living in abject for poverty ihe abụrụ about nigeria or yoruba or hausa no ihe ahụ common sense okay ndị yoruba ndị igbo agụgụba ha ndị agha na-achị achị ha ji eji emere ndị vileji ha datịrị ha omerie mba ọkwa kadụ kaduna refinery ekwubere okwu esi nse nwere nke na-arụ ọrụ so ọ bụghị aba ya bụ common sense is common sense jikọtara bọtụ mana sometimes anyị na-ekwu okwu ndị be anyị anaghị eyi uzu nọmba 40 ha anaghị nọmba 6 eche uche enwere 456 enwere 456 mana ndị be anyị anaghị uzu nọmba 6 ọ anyị na uzu nọmba 6 nwanne Chike godi na Chike godi ndị afrịka na-agba Wọld cup enwere onye naijiria nọ na fifa o nwere onye naijiria bụ memba of fifa mana naijiria na-agba Wọld Kọp eziokwu enwere onye naijiria nwere ego na imf mana ndị naijiria ebiri ego na imf na-egekwe ntị ihe niile a na-eme n'ụwa niile we want to participate yes because ọnwụ na ịbịa ha match onye opposition eburu cup ọnwụ na ịbịa ha match opposition eburu cup there is one thing go thing the wrong from the mind of our people e nwere something the wrong in the mind of our people that thing participation that thing bụ participation nwanne you can never ever deprive yourself of participation bikos ị maha gị ga-eme ime gaghị win ị ga participate ịda nsogbu adịghị that is we give you another strategy to run again ma ọ bụrụ na ị gaha how do you know your capacity capability kedu ka isi mara your capacity ọ bụrụ na ị gaha kedu onye nọ n'ụwa na-afụbeghị pain is there anybody in this life that has never experienced pain no race no tribe nobody on this earth will say that i have never see pain in my life no who haven't to have sorrow if not you your family if not your family your village everybody have these things in one way or the other but there is one thing our people must learn on earth is solid is mutable that is man that is the meaning of man man is changeable that is why there is betrayal because that is chemistry because so chemistry you can use your hand to manage create something that is being created so man if man don't know about man man will be changing without knowing because man is changeable unless you separate yourself from that body you become immortal that is only when you can be unchangeable as long as you are moved by desire you can change at any time it's as simple as that you can change at any time people call it betrayal but it's not betrayal that is normal is not betrayal all normal thing is normal thing people see so we as a people must learn how to participate in life in everything why are you afraid of your own shadow why are we afraid of our own shadow let us confront anything in life based on competition we must construct and confront anything at all confront your fear we are running away from our fear every time we run away why why should we always run away why tell me today now we are shouting the outside is yoruba that we are running away why can't we confront them that is what arụsị arụsị is evil we run away our ancestors is evil we run away this one this we run away hausa coming we run away yoruba coming we run away benin coming we run away ijo coming we run away ọsọ ka anyị ga na-agbazi till when if you go to america they will tell you black life matter everybody run away if you go to africa if not yoruba is hausa we run away the, the people who anọ na gọọmenti they will tell you oh, uh, white man is the problem we run away the other one say arab is problem we run away we can never stand and confront ordinary shadow one nwanne what make these people i don't know why did you see them as powerful because ha nwere information of science and technology that can destroy matter because you are matter you are matter man so they can destroy you at any time that's why you are afraid enwere ihe ọzọ apart from this thing what else are you scared because of death because of the body if you see that is the problem our people are living in denial we must stop it we must if we want to live as a human being no matter how little subjugate yourself and be real become real become real human being don't live in denial in isolation why people go to world cup you watch chelsea are you from chelsea have you ever been in chelsea before no if aba is playing football nobody will go enyimba nobody will go to enyimba watch mmadụ one only few people you play um, um, niger bet niger bet you play you play in england if there even set match in enyimba they will rig it so that their brother will carry the, the money they will negotiate with the referee and they, rig the match so that the money will come for them my brothers the problem you see why i give you all these instances because you are looking for one place as a source of your problem you have them even in your bone marrow the problem is in your bone marrow not even that place you are thinking of government is not in enyimba but you will go and rig the match of enyimba so not the problem is not the, eh, eh, in, in you are pointing from because the problem is within you and you don't want to change the problem and you expect the automatic ticket of problem to change itself ọ na eme it will not work it cannot happen as above so below if you understand what is here on the earth what is above will reveal itself to you if you understand what is here what is above will reveal itself for you simple as abcd before we will start talking about anything in nigeria we must confront the fear we must confront the fear the only system in nigeria is a nigerian system why are you running away they will take it to hunt you down ha ga-eji ewe because that, is the only law you have that is the only law you why are you running away from it ha ga-eji they use it against you why na why our people are mad so why what is wrong if you isolate yourself you become a victim of life in numbers we are why Nigeria enwere this year unu ama why Nigeria enwere enwere ID card not because of na Igbo people bụ 80 percent of population in Nigeria do you know that ị ma na ndị Igbo 80 percent of Nigerian population 80 percent of the population anyị na-ebe akwa na ama anyị marginalize na bụ okeke amaghị akpụ isi ka ọmụma abalị isi adịghị nkọ go to Legos bifo gaa mmadụ ise ị ga-afụ mmadụ ịtọ na-asụ Igbo go to ugwu awụsa ndị Hausa anọghọ dị ọ bụ ndị Igbo nọ n'ugwu awụsa go there and see yourself gaa jafuru jafuru ị bịa n'ala Igbo a na-akpụlididi so anyị enweghị ike iyuzu dis advantage on our own side. ọhịa na-achọ ịgwa m isi m na ha ga-eri igi gịnị ka ha ga-eri igi mana mgbe ị na-aga ije gba maachị na FIFA ị na-eji gba World Cup why don't you say I don't go that they will rig it I don't have anybody if I don't trust oyibo you, do you trust oyibo you don't trust them but you go and play World Cup what about if they rig the match no because ha bụ ndị ọcha they ascent they don't rig match ha anaghị eme ihe ọjọọ you go with confidence okay when it is time for you to participate in your own land say mba ị participate because they will rig you don't trust them but you go to imf how did you trust oyibo to give you money in imf all the whole oil company in nigeria oyibo you trust them no problem they will not rig it they will not carry your oil and go they will tell you ha na-amịta millions of barrel every day and give you hundred but nsogbu um, adịghị there is no problem we trust them Jesus bụ onye ọcha after all you see so all these things no problem but when the time come for you to use your own advantage of number isi m na onye ngwọrọ na-aga ha skuul unu si onwe ha certificate so kedu ka nke ka just because amaghị m i don't you cannot nweghị ike ịgwa m how this man can do this thing aghọta ha unu si ọ na-enye mmadụ ego so ị na-achọ ịgwa m na 80 percent of population come out to participate 80 percent na enwere how this thing can happen either your mind is deceiving you or you are not true to yourself either na obi gị na-asịrị gị asị ọ na-emara ihe because the only law that can put you to jail that can take your land that can kill you anytime you like that is it nothing more only thing nwere ike igbu gị today take everything you have is that office so that office should be your priority to take it that office should be in ago obodo oyibo do you know where they make the law you want to go to america are you part of american system do you make are you the time mm, this is when this man this man in america abraham lincoln make america are you there are you there when abraham um, this um, uh, columbus and his men sent to america are you there but you want to go to america are you there when dem build europe ah, but you want to go to europe but now dem tell you to go and participate in your own land december na ha bụ ndị ochi they are fraud everything in air, on earth should be destroyed anymore. everything here is based on chemical reaction everything that's why you see suppression because through suppression disintegration start na ha abanye akpụ na mmiri haven't you see how we put akpụ n'ime mmiri ore ịyọọ ya before you rie ya erie so human being is the same is pure human being is crude crude oil ị ga refine ya before you use oil if you don refine it you don use it if you don refine crude oil you don use it that is human being you see is as simple as abcd so ọka mma is better earlier is better we begin earlier is better we begin because we have wasted a lot of time we have wasted a lot of resources we have wasted a lot of blood we have wasted a lot of human being for nothing sake for nothing sake absolutely nothing sake 1967 we lost 3.5 million 3.5 million still counting people will say eh, eh, people will die people is dying before so why there is no problem but the reason the reason for the death not about die ọwụwụ na mmadụ anaghị anwụ anwụ the reason for the death ndị gburu ndị ahụ onwere onye nwere ihe mere ha ndị gburu ndị ahụ enwere ihe mere ha enweghị ihe mere ha na that is the problem ọ bụghị about mmadụ ọ nwụrụ anwụ ọkwa mmadụ gburu ha enwere ihe mere ha ụmụaka anụnwa a na-agbasi egbe na streeti kịta na-anwụ anwụ enweghị ihe mere ha but somebody will tell you somebody must die nsogbu adịghị somebody must die bụtụke onye gburu ha emeri so onye agha gburu ha ọ bụrụ na enweghị ihe mere ya ka onye gwara gị na agaghị egbukwa echi onye nna ya dị dịri ochi na-eji ụkwụ agbawa ụzọ onye gburu mmadụ enweghị ihe mere ya ịma na ọ ka ya egbu ọzọ is as simple as so napụta dị man ọkwa ịnapụtaghị ya ọkwa if you don't take this thing ịnapụtaghị ya ọkwa ọ ga-adịrị gị njọ ọ ga-adịrị gị njọ the worst thing ị ga-eme bụ ịhapụrụ that man ọkwa ahụ ọ ga-akara gị njọ the best thing is ndị Igbo should buckle up ndị Igbo should buckle up because ịma na hapụgodin ndị this young people ọbara ha na-arụ ọkụ ndị a ndị kwesịrị ịnọ na amị na polisi their blood is hot ndị a kwesịrị ịnọ na amị na polisi because na ha enwee chance ịghọtago they don't have chance to be there so hapụrụ ha ọ bụrụ na ha nwee chance you recruit them oh, this is how government recruit mm, mm, mm, security men ọwụ ndị kara obi but ndị a kara obi ọwụ a mere misdirection ha kara obi ụmụazị obi siri ike mana ihe ahụ hitmen of your tomorrow these people na-anwụsị anwụ bụ your own tomorrow hitmen that is ọwụ ndị na-ana n'iyi oke ọwụ na dịsi ụmụazị ya nwere obi nwụsịa ọwụ ndị ụjọ ka unu ga-eji wee mere m ọ ndị ụjọ ka unu ga-eji wee je ọgụ ụmụazị kara obi unu hapụ ha anwụọ. ọwụ ndị ụjọ ka anyị ga-ejizi wee biri mana n'obodo ọbụla enwere ndị obi ka nwee ndị obi aka ha this is natural ọwụ na anyị hapụzie ndị obi ka ka ha nwụsịa kedizi ndị anyị ga-eji wee bi ọ ndị obi aka ha that is why your hitmen you preserve them hitmen you preserve them because o ruo mgbe ọ ga-esi eti ọha ọka ya kpọpụta. mana ọ bụrụ na anyị hapụzi ha na ka ha nwụsịa then tomorrow ka ihe a ga-eyi uzukwe kedu ndị anyị ga-eyuzu echi ịmana sometimes ndị isi ojii anyị anaghị eche uche mana everything na-adịrị anyị izi everything na-adịrị anyị common nwanne every people n'ụwa nwere ndị obi ka nwee ndị obi akarị diara so it's better now we begin to preserve our own men preserve ba ha don't let them because these people ọkwa that last time afụrụ m na na this mm, gọvanọ n'ugwu Hausa gbọpụtara ndị a na-egbu mmadụ na n'ime ọhịa ọ dị ka 200 ka 100 something ome ha rekrut na amị bikos nwanne ọkwa ha nwaji ọkwa ahụ ha nwajide ọkwa ahụ ọtọ ha kpọta chekaw meye meye militri ya military e, e, sergeant send ya to ka ọ wụrụ inspector dpo ọnwụ na ha sendie demand to the east mee inspector dpo kedu ihe ị ga-eme ịnọdịkwa na na-ekwugheri ịnọ na fesbuk na-edechigbu ntị ọnwụ na ha mee cheka wụ dpo kedu ihe ị ga-eme you cannot do anything ị ga na-ekwukwe na-ekwuchi m ntị ebe simple but asị gị participate to stop checkout from coming isi mba isi na ha ga-eri gị na ha ga-eri gị kedu ka ha ga-esi eri gị i want to know a na-enye mmadụ ego so enye gị ego were ego tii na akpa vootu gwe onye chọrọ ivootu nkọ ebinye gị rice irichaa ọ ga-emeru ebe ahụ atụdo egbe n'isi anatụdo mmadụ egbe n'isi ebe ahụ anatụdo mmadụ egbe n'isi ebe ahụ nna nwanne ọka mma na mmadụ nwụrụ for something ọka mma na mmadụ nwụrụ for something die to die for nothing is better you die for something ọnwụ na ị die protecting ọnwụ na abịara eji nnukwu moto egbe ebe iburu vootu vootu ị tụrụ atụ i were egbe gị na ha azọba ya agbagbusie ndị mmadụ ebe a na-azọ ya is better ọka mma na ị nwụrụ like that that you want to protect what you believe in then you die a hero ọnwụ na ọ bụghị ya ka eke ga-esi anwụ just like that onweghị isi onweghị isi bụtụ ndị be anyị amaghị m ka a ga-esi agwa ha ihe ka aghọta ya aghọta yo nwanne n'ekpe anya ọ um. bụkwa ha na mmadụ jọsụrụ um. filie something ọ bụghị otu a ka ọ dị n'ụwa ọnwụ na otu a ka ọ dị nsogbu adịghị ọnwụ na anyị jọsịrị ihe bụla anyị filiri ka anyị mee hei sinsi ụwa na mmadụ gara akụ na rụcha Dubai na n'ala Igbo ịghọta mmadụ ga-arụcha Dubai na ala Igbo otu osi wee dị anyị n'obi otu obi si wee dị anyị ihe anyị ga-arụ na ala Igbo ivini ebe ahụ ka ha ga na-abịa Switzerland ga-awụzi ala Igbo ndị Afrịka gara abịa etinye ego ha n'ime mana ego adịghị ka okwu ọnụ ego adịghị ka okwu ọnụ so the best thing anyị ga-eme now kịta sekuriti dị anyị mkpa ndị Igbo sekuriti dị anyị mkpasị ndị igbo bikos anyị nwere sekuriti ị gaa n'ala igbo ịfụcha ndị kawasịrị anya akawasịrị ebe a kawasịa ebe a ọha bụ ndị sekuriti ụnụ onye ọ ga-eche gị ndị anụ emere rekrut ọfụ ahụ ndị ahụ ndị eji akwụkwọ eji etiti ala wee saa isi ndị a dị ka ndị a na-ebu baịbụl akpagharị ndị kristian dị sentin ka ha bụ ha amaghị ihe a na-akọ isi ha naghị ala na-eme nke ame nke ha ekwere edu ha bịa na igbo ya gwụsi ọnụ ụnụ ka a ga-egbu echi na echi nke nwa ya bụ next victim ọ ka mma na ịtụrụ e anyị return and fail then ị marazie because ọnwụ na ije match ịgbata ha ọfụma ị mara weak point the opposition so next time you can prepare for the next match but ọnwụ na ije match ka eke gesa the weak point of the opposition gwa m na ije match how do you know the weak point of the opposition nwanne na-ekwe na anya mmanụ dị na mba mmiri ndị ajip itali italy chevron america bp english russia ndị ogbu ndị israel ọha nwe dị na mba mmiri ha nwe ego dị na mba mmiri elizabeth nke queen of england oya bụ dia mother queen ndị a ofu ala ji ha na-achịrị efi ofu ala ha ji ka ha na-achịrị efi ịghọtago ofu ala ha ji ka ha na-achịrị efi onweghị even the worst enemy in africa ka ha mma the worst enemy in africa ka ndị a mma the, the, the devil you know is better than the angel you don't know. because ndị kọnkara afrịka 1800 wụ west ọ bụghị ndị hausa ọ bụghị ndị yoruba ndị kreti naijiria ọwụkwa lugard na ndị otu eh, godi eh, the owner of royal niger company onye afrịka na ke why are you fighting ka onye gị nara n'ozi ọgụ onye agha bunyere ndị ugwu egbe 1967 ọnwụgo have they ceased to exist onye bunyere ndị ugwu egbe 1967 ha omechigo are dị not still living as a today so kedu ihe mere gị ji chee na ha agaghị ebunyekwe ndị ugwu egbe ọzọ kwata ọkwa ha nwajere Iraq gbuo Saddam Hussein enwere onye kwuru okwu ọkwa ha jere Libya gbuo Gaddafi enwere onye kwuru okwu ha gburu gị 3.5 million enwere onye kwuru okwu kedu ihe mere gị ji filie now na ọ dị na difference na ha ochegharịgo nna aka iche nna na-akwụdo ụgwọ eche uche a na-akwụ ụgwọ eche uche the only thing ha ga-eji wee like gị ha agha like gị the only thing gị na ha ga-eji eme business wo if you take the power then you become their favorite ha gị na ha eme business as long as ị nweghị power for the mmanụ ị nweghị security power because commander in chief dị very very important ọ bụ ngịnwa ka ha ma ma ọ bụ na ịbụrụ onye isi go and akwụkwara m na enweghị ike because mma na onwe ma don't believe that don't ever tell me that ịgwakwana m because mụ I don't believe ekweghị m na na something is limitless I don't believe in it because ya self defeat ekweghị m na self defeat ekwere m na everything is possible kedu mgbe ndị ugwu bido chiba Nigeria kedu the time ndị ugwu bido chiba Nigeria go and read the history ọ bụrụ na ọ bụghị after the war ndị ugwu started ruling after the war before the war ndị ugwu anaghị achị ndị ugwu enweghị ike ha amaghị ede afa ha ndị ugwu ụjọ na-atụ ha ewu president they are afraid to be president ịma all intimidation ka ha ji eje intimidation ụjọ na-atụ ha nkụ onye onye prezidenti ụnụ na mgbe onye ka gago debate public debate ọ bụrụ na isi na ihe nnekwubasị ugboro one ka prezidenti of ụnụ gagoro public debate ndị a na-atụ ụjọ intimidation ka ha ji because ihe ahụ distraction ịghọta ha game of politics so all distraction ha yuzuzie intimidation of uh, herdsmen and boko nka nka na-akụsasị ụlọ anya ike uruodan nwanne ịfụ na ndị otele ha oghe enweghị ha ji ọ dị mma ka ị na-agba ọsọ si don participate so that ha nwee ike jọkọrọ everywhere because he participate win them the only way they can be ha ga-adị relevant if you don participate the only way onye ugwu ga-adị relevant in Nigeria ọwụ na participate is as simple as that because he participate ịkụpụ everybody nwata mara mma a na-asị ya jee saa ahụ a na-asị nwata mara mma jee saa ahụ nwanne ị patisipeti ewuo onye ọbụla naanị nna i don't listen to that nonsense jeba pụọ if you don't want to listen you press it achọghị m that nonsense ọnwụ dị njọ onye i don't want that nonsense nobody design everything because mgbe british na-ana then gave it to Azikiwe who designed it then then gave it to Azikiwe Azikiwe is the first premier government so how come they give it to not how come they give it not achọrọ m ịma so you know about the story of nigeria you don't know about the first coup second coup you know about all these things you know about the war ọ na ndị british enye ha ojukwu offer don't you know about this you know about the offer you about the offer before the war nna why our people ji eme like this just emotional and sentiment na-akọtu go and read the history of the country nobody is holding anybody in that place only thing holding everybody is just nonsense enwere ihe ọzọ ma onye ugwu ma onye benin ma onye yoruba is rubbish holdru ha tie ya gị down with nonsense ana ahụhụ ndị ana na-atịrị ndị mmadụ asị kewod nonsense wod atịrị ọ sị british favor them favor them of what if you hold the oyi british favor you onye ji ụka egwu na-eso onye ji ụka egwu na-eso onye ọbụla na-akọntrol the country british cannot even control their country how can they control nigeria how can they control nigeria if they cannot control british 60 percent of british land ndị na-eti so how can they control nigeria is out of our stupidity ọ bụ iberibe anyị enwere onye ọzọ ọ bụ british ọ iberibe anyị kedu ka mmadụ ga-esi anọkọta si ya ga ha participate kedu ihe ihe ị gaghị participate na-achịkwa na how do you know that na efebọrọ ndị awụsa wụrụ participate how do you know ka ekwe nke isi marazie i vote go have you vote ọ bụ na your vote doesn't count where kedu mgbe i vote your vote didn't count i want to know your vote is you not count your vote kedu kwere mgbe i voturu ọkaụntụ mmadụ one n'ime unu nwere voter card mmadụ one n'ime unu vote go for the first time how many of you ndị niile na-ekwu ihe a 90% enweghị voters card kegbe ya na-akọzikwa what are we saying then nna nwanne onye ọbụla mere onwe onye ji mmadụ na ji onwe ya the only way ị ga-esi anapụta ndị awụsa ọkwa is through this thing through ballot box same simple as that ị na-eri ịmaghị eri ọsọ ha mere karị gị na karị gị ịmaghị ochomola anaghị ego vootu ọhụ mmadụ ka ọ bụ nwaanyị na anyị naghị eje ego the vootu ọ bụ na arị gị bụrụ gị ka eji eme ya go and do the same thing na rigen iwu mmadụ ọsị british favor ha british si na london bịa bịa na naijiria bịa favor ha nna nwanne ihe ahụ game game ka madrid na barcelona inwe ha na players ha abịa goro the players all those small small team nweta ha players ha egorie ọ ihe ha na-eme simple as that so in nigeria as long as na ha ga-eji intimidation na-eme gị ị na-agba ọsọ ọwụ the game because ha enweghị ha ma how to buy igbo people so ọnya nwa mere ndị ọjọọ n'ọdịnigbo land as politicians because the good ones refuse to be the good ones say i don't want to participate they are corrupt kedu ihe wụ dị clean na ụwa tell me one single thing clean on earth achọrọ m ịma tell me one single thing that is clean here on earth Actually, i want to know they are corrupt they are corrupt you is not you are not corrupt nsogbu adịghị you don't you are not corrupt but they are corrupt you will be here saying they are corrupt they are corrupt at the end of the day ala igbo ga-afọzi only anambra <laughs> only anambra will remain that time you will know they will oh, even nature sef enwere ike ka ịha ndị data onye ọbụla n'ụwa ya kerisi obodo niile mgbe akọ ga-efu anyị n'anya anyị aghọta na ụwa otu aha anyị wee chee ka o si adị asị eh, the british favor who are british onye ka ha bụ onye ka ha bụ gịnị ka onye gịnị ka ha kacha eme ọfụma gịnị ka ha kacha eme ọfụma nna nwanne this is a deal ihe a a deal ka ọ bụ is a deal you must do the deal is a deal you must do the deal ọnwụ na imeghe the deal ịnweghị option you don't have any option my brother ịnweghị you don't have you don't have any option ị nwere option you want any option you don't have, you don't have ọnwụ na two option you choose one but if there is no option you don't have you don't even have to choose because you nwere any option you don't have any option na ndị baya anaghị aghọta ihe a na-akụ because you don't know about life you don't know how life work you mara oh, had it been you know that's why you suffering ihe ọjọọ bụ obi mmadụ obi na-anaghị aga na line mind that does not go through order that is what turn evil against itself ihe ọjọọ bụ mind that does not go orderly then the mind turn to evil because is not according ọ dịghị according that's why we turn to evil unu na-akọ ụsoro ụmụ unu ụmụ unu ndị a ga-amụ amụ you are causing generation upon generation you are putting them into slavery mari don know you are putting your own unborn children into slavery yes because kedu the outcome because you have to create the effect you have to create cause and effect create the cause to have the effect what is the cause because if you know the cause then you know the effect so the cause na create now we have seen the effect because anyị ma ihe ọ ga the cause na create na because na ndị amara ihe a na-akọ common science common science nkịtị shows you that anything you do nwere pay ihe ọbụla ị na-eme nwere pay a country where there is police there is army there is president there is everything and you become isolated filie na carry outcome united na-echekwa outcome do you think about the outcome of this action you take in eche the outcome of this action you take in eche think about the action and think about the outcome ị marazi ihe mere but ndị baya anyị anaghị eche echiche ndị baya anyị anaghị eche echiche mba oruo echi ọsị hai nna sinsi ndị fulani na-agazi na-egbu mmadụ n'igbo land mmadụ one ka ejidegoro mmadụ one n'ime ha jegoro nga mmadụ one n'ime ha jegoro nga achọrọ m ịma were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke i nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee E nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na kọm gwa onye ọ hụrụ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com anyị ka nọdekwa ebe a na-achịkwa na eh, eh, ah, anyị ama patisipeti ndị a patisipeti na nsogbu adị bata abịakwa ihe ọbụla m fụrụ kọmplenụ na my page block remove abịakwana here complain because you refuse to go to match oruzie ka buru cop isi na ha mere gị wayo na ha dị corrupt why na ijeghe match why na ijeghe match why you don play kedu ihe mere gị na mgbe gbaha match agbaha m why did you ka ihe mere na ịgbaha match o nwere ihe playing the match enweghị ọ stọpụrụ gị fọ playing the match don't stop you from anything so kedu ihe isiri gaghị agba the match i don't know mmadụ ama ha about the game ọ na-akọtu ya wụ just yaw simple common sense kedu ihe playing the match nwere ime with your ambition I say I don't want to participate ọ ga-adị ka ọ ga I don't want oh, oh, to say something na nwanne Catalonia catalonia catalonia here i stay catalonia ha nwere autonomy ha nọ n'europe hemhed capable of the, that is making a day decision they make long term decision not a day decision ọrụzie ngị nginwa nọ under confined environment nwee a decision inwere mana sometimes ị na-awọchị movie chekwa na movie ahụ rie in actual sense ọ bụ television ka ị na-awọchị ọ bụghị ụmụazị na-awọchị muvi otu a ha chekwa na datin wuril ha na-afụ na tv mana in actual sense is television jizọs na-abịa since 2000 years ọgụgụ 2000 years and jizọs ka na-abịa ka ọ bịabekwe 2000 years jizọs is coming but every day ndị mmadụ na-enwe hope na jizọs ga-abịa so that ha agaghị eme mmehie megide jizọs ka jizọs nwee ike ịkpọrọ ha n'anya n'igwe ha na-echekwere jizọs na ọ na-abịa you got to, and Jesus anaghị abịa Jesus will not come Jesus is not coming so you have to create Jesus for yourself and become Jesus Jesus anaghị abịa it's as simple as ABCD so this is common sense ọ anyị maka ọ dịrị ụmụ anyị nwa nwanne this your children will suffer na nwe nke eziokwu because your decision is wrong your decision is wrong ọ bụghị right decision the right decision is dismantle these people through that the same useless system the same ochomole na-eji ego na-egoro vote ndị mmadụ ka o make na apc ruru o nwere ambition he want to fulfill his ambition ndị nwe nwere ambition you just dangling under emotion ị nwere ambition that is not ambition ihe bụ emotion ha na-emegbu anyị emegbu ha na-emesi anyị ike but that is not ambition owu oh, strategy ha na-emegbu anyị ha na-egbu anyị egbu owe strategy oshomole nwere strategy ọ chọrọ ka apc nọ everywhere ọ na-ego votu na-erid so that na apc ga-anọ na every gọọmenti nke nwasị ha na-egbu anyị ha na-emegbu anyị owu strategy i will not participate owu strategy ọ bụghị strategy za as simple as abcd za as simple as that ọwụ na ọwụ na this element na na na na na that is control the world this element na mere ọkụ ọkụ ịgba ya ọkụ that is iwekọta waya join ya waya onwuo ọkụ ọwụ na this element si na na ụwa dị corrupt that I will not participate again n'ụwa there will be no light here ọkụ agaghị adịba Oh, there will no light here but the element the only why they call god god because is unchangeable good mean unchangeable something that is unchangeable that is good you na change change simple as abcd so we as people anyị nwa mmadụ we as human being the ability to reason bụ ihe mere gị mmadụ as simple as that ọ bụrụ na ije ọgụ if you want to go to war in iraq ịchọ ije ọgụ na iraq ị ga-plan ị ga-amagodo ebe the capacity of their military ị ga-ama ị ga-ama the capacity of their strength ị ga-ama everything ha debere ihe ha niile ebe ngwa ọgụ ha dị ngwa ọgụ one ha nwere ndị agha ọrụ ha nwere before ijeje kụsa the place ibugo ụzọ jeje kụsasị ya dị ngwa agha before ijewe ọgụ ebe ahụ ha nwere ngwa agha ka ije buzo je gbarisie so ike ndị ugwu na bụ pawa ahụ ike ndị ugwu na bụ pawa ahụ so wepụ pawa ahụ from them napụtagori ha pawa ọwụrụ ịnapụtacha ha pawa inegoshietie wit ndị nwe mmanụ gbaghị nwere pawa inegoshietie ụnụ akwafere ha ndị chadị game end game finish ịnapụta ha ọkwa ha waa anya ụnụ agụnyere ha chadị game finish very simple very simple ihe mmadụ na-achọ na n'uke elu dị n'uke a enweghị sọsọ mpawa ndị ugwu nwere bụ dis military that would their strength sekuriti security force would their strength simple ọwụ ya kwesịrị ịwụ ya target simple nweghị ọzọ sọsọ target gị kwesịrị ịbụ disi sekuriti ndị ugwu but ọ ya nwere ya priority ebe ị na ihe ha ji eri nri dị na na your side ha jide ji jide mma how can you take that away from them gbagodi m ndị nwe interest ahụ nọ na mba mmiri nọ wit ha nwa because ha nwa jide pawa to control ihe dị na mba mmiri gwazie m nke ị ga-esi wee napụta ihe jee n'ugwu jee na ndịda all the whole west nwere interest ebe ahụ and onye ọbụla na-akọntrolu ebe ahụ ka ndị west ma si as simple abcd onye ọbụla na-akọntrolu mba mmiri ọ bụ ihe the western because ya corporation ịmakwa about business strategy this is corporation corporation bụ about a land ebe ọbụla e nwere the mineral resources or ebe the corporation nwere interest so onye ọbụla control the corporate that that entity ebe aha that ihe aha interest aha nọ the corporation aha nọ ọ ebe aha ka ha ma simple as that so gbuchie ndị a aka napụta ha dị ọkwa ịnapụtazi ha dị ọkwa ịnọzi na position iri negotiate your deal marazi ihe ị ga-eme ndị a but first of all onye nwa bụ your first ambition i nweghị second option because second option adịghị na tebụl is not there ọ dịghị na tebụl because isi ka ijekwuru nwa bekee negotiate with them ha nwa ji already they have it already kedu ihe ị ga-enye ha karịa ihe ha na-enweta ha nwa na enwe ha na nwere dị mmanụ na-aṅụ mmanụ na naijiria injin na-aṅụ mmanụ na naijiria ha nwe ya dị injin na-aṅụ mmanụ na naijiria dị ya o na ha nwe ya so o na ọbụla ha gwara naijiria na ha metara ka naijiria ga-ewere so ọ bụghị ha anọghị na stress isi na ka ha jee mitie gị ka gị na ha mee direct no because ha mana the way you behave the way you talk ha gaghị trust gị they will not trust you because ha sị na onye a ha mee deal with onye a na ọ gaghị work because ị dị arrogant ị dịghị loya so ha agaghị emenwu deal with you so ha believe because ndị a nwe ka ha si eme omume ha anaghị eme ka ha na-ebelieve that thing ha na they work with lobby then deal with lobby ha anaghị ekwu okwu tu nwa bekee anaghị ekwu okwu too much they lobby so otu anụnwa ha dị ready ime anything to make maintain that power in the area so but ebe ị nwere free ha nweghị ike ịbatanwu ha nwere ike inwe interest but ha nwere ike participate much ọ ha nwere ike participate only 5 percent ọ na this one ọ na this election of Nigeria ha agaghị participate much they can give them advice but ọnwụ na advice nke gị dị superior to their own ha agaghị penetrate m so ọ bụ ngwa ka ọ dịara plan ọ bụghị ha nwa ha nọ na position ị nwere chances but the problem bụ na ị dịghị well informed ị dịghị well cultivated to understand so you become your victim, become victim of your own device ịbụrụgo a victim of your own self and this thing will, this thing ga take gị two generations to come two two generation minimum two to come then two again to cure the problem of four generations oh you na create right now four generations problem oh you na create because you don't know mathematics you maha about how life how geometry of life work that na every brainwash ọbụla na take one generation anyị go two brainwash that means two generation and to cure it again you need two generations to cure it because all generational gap you need to wipe it out on generationally that means anyị enwego four to lose four generation to come onye ha na-ekwu maka ya today o nwere ike iche na echi iche na echi che things will change because we know that in mathematics things don change automatically no you have to change it in reality onweghị automatic you must because human being is crude oil so you have to refine them refine them take one generation to refine ọ dịghị ka fuel ị ga-eme itinye n'ọkụ ozugbo ozugbo ohi iti ebupụte human being need one generation to refine anyị go two generation that means I need two generations to refine before ebido mebezie educate another two again ọ four so in four generations to come ka ihe ga-adị mma ngwa na n'anya anya even ekwu anyị akara emekwu mọ that means ka ọ rụzie five generation to come or six one anyị anaghị efo we don practice number most of our people now dị 30 years 1982 there is phone telephone in our villages ọ Nigeria bụ ha 1980s enwere telephones mmiri na-agba pọmpụ public pump na-agba n'ala Igbo ọ Nigeria dị ha ka Nigeria ka ihe mere enwere nkalago simenti so many companies na Nigeria na ala Igbo many na ala Igbo ọ na Nigeria so problem abụghị Nigeria or no Nigeria onweghị onye si na Nigeria ga-adị na ọ gaghị adị that is not the case that is not the issue the issue is the beginning of a destination ọya na-ekwu maka ya beginning of movement enweghị beginning how can you have end? what is the beginning of your movement ị ga-enwere ebe ị na-achọ ịgba ọsọ ị ga-enwere ebe ị ga-esi wepụrụ ọsọ wepụ na if you want to start running ọkwa na enwe line where to begin the run how can you begin buru ọgbara ọsọ na-abịa enweghị line kedu the beginning point of the running enweghị beginning point of the running na-ekwuri na-agba ọsọ then kekwere ebe ị ga-akwụsị ebe ị ga-akwụsị enweghị ebe ị ga-esi wee bido ọsọ ị na-agba igbeje ebe de nkezebe igbeje that is the game so nwanne nothing like there is no um, public group suffering ọ naghị eme there is nowhere on earth the earth is not function that way ya yeah, deceit and lies and nonsense there is no generational sufferness sufferness is individual but atom aggregate atom aggregate ihe atom na-eme aggregate so what you do is aggregate because you are atom ma ha na aggregate ka ị na you are just doing aggregate that's why you become square in one place you become stuck in one place is stuck ịtọrọ atọ you become stuck in one place just just like atom nothing more nothing else onye ọbụla mmadụ nwụrụ esi aka etinye n'ime onu ahụ ọ ga-ajụ onye ọbụla isi ebe buru bịa buru nsogbu onye ọzọ ọ ga-ajụ so what is happening to you is your stock is aggregate of atom is unstable atom unstable atom then go to wash a place and squat themselves dịka akwụ azụ so that is what is happening. but because of the illusion of the mind you cannot control your illusion that is it all the problem so ihe anyị na-ekwu maka ya bụ something of a heritage of a people because mgbe ndị ochie before mmadụ awụrụ onye Igbo ọ aga the process of refined ọ ya aga the process of extraction refined ọ dị ka ewu inwe ewu inwe ewu maọbụ inwe any food stuff ị na supply supermarket ị na-asọpụla ya enwere ike supermarket nke ndị na-garala ọnụ iwepụta ewu mara abụba ma akwụkwọ nri mara abụba idebe ya that side ihe eseprete dị akwụkwọ nri eseprete so that iticha ya na ebe dị iche iche because ọta nga the price ga-adị otu a ka igbo dị anyị na-akọrọ anyị arifine ya anyị adịa ya to igbo anyị kọrọ anya arịfine ya e adị ya eto igbo that's why ji nwecha nwa afọ ịghọtago nwa ọbịa nwee dị ala all those things oh, how we get people we refine them we add them we get people we refine them, we add them. anyị anaghị take human being just like that that's why we have problem because ever since we stop refining our children we have nonsense in our land as igbo people even though igbo people is a cultivated mind already ndị a na ebe a na ọ ọnwụ na our children are cultivated ka onye bụ ugwa onye ugwu echi anyị kedu ka onye ugwu ga-esi achị a strong mind is impossible If ihe ọ na-egosi anyị today is that we have fallen I have failed we have failed I fail failed our children fail our ancestors that's why we are in subjugation oh that's why I don know this condition I know because we have failed so only thing we seek is go begin to rebuild because otu ifelu ha dị confuse ihe anyị na-eme na confuse mind atom unstable atom looking for aggregation simple that's why we is eh, anything ọbụla anyị fụrụ nde ndị em jizọs bịa anyị bụrụ ndị Jew bịa anyị islam bịa anyị bụrụ ihe ọbụla bịara anyị because we are unstable simple as that simple as that is as simple as abcd so onweghị ihe wo the problem the problem is unstable mind <laughs> it's as simple as that it's as simple as that all the unstable mind wụ the problem wey nweghị ihe ọzọ we are just using advantage of ịmana some onye nkịtị onye nkịtị always look for something ask excuse onye nkịtị always say oh mm, all this person all this thing all this thing okay wepụtago the person wepụta ya from anywhere say okay now you you you are free man ebe a ka ị nọ ka ihe need from ka ihe need what do you need what do you need you you alone you let me take example from you you what do you need now no, i will not give you any money what do you need talk take the person to a new island nothing is there tell him to begin a new life oga eme ogaghị oh, eme take that person to a new island and say this is a new land nobody is here only you begin life here he will ask you give me money to start business give me money i don't have money to start business nna gị o nwere ego nna nna gị onye nyere ha ego nke ha ji bido nna nna gị onye nyere ha ego nke ha ji bido nobody give them money ndị ama bekee na-ekpogharị ego onwere nwere onye nyere ha ego ha ji bido ọkwa nwa ji aka ha wọk gogide ọp wọk ruo ebe ahụ ha na wee kriete the money ọkwa ha kriete the money ọkwa mmadụ mgbe kriete e the money ka ha na-eyuz ọkwa ha kriete the money so ọwụ were nka were nka were nka tii na nka were nka tii na nka were nka tii na nka were nka tii na nka were nka tii na nka ontiri ụta ka esi na-arụ ụlọ erugide erugide erute dị ụlọ san simple as that ndị be anyị ana ebe ọbụla Ee enye ha anaghị nke anyị eme nke enweghị na-enye gị anything na why don't you do it now <laughs> ihe ahụ ị ga-eme echi many taa na why must you wait why must you wait mana ị nwere ego ruo gwanshon some of these people spend chara 15 million naira na be ha village ha rụrụ ụlọ with 15 million 20 million some of our people spend 20 million building house in the village ị nwere 20 so ị nwere 20 million enweghị iji ewe eme ije rụọ ụlọ 20 million ka jiri ụlọ mana ị chọrọ what do you want ị nwere 20 million enweghị iji ewe eme kedụ isi ihe a ga-eme nye gị na were eme something so that is the game the problem is not that what we think is not oh, always different thing the mind the mind is not okay the mind is not okay but ndị be anyị chekwa na ọ nwere something else nwanne i will be here watching mma na ebe a na-ene gị anya enweghị ebe m na-eje will be here but the, the end will justify the means ị ga-asị ị gara mara ifolo ihe dis guy na-akọ had I know comes at last ị ga-asị had I know had I know comes at last ị ga-afụ na at the end of the day you will say hi na anụ nsọ kwere ihe ekwuo ị ga you will say it ị ga-ama ya because only thing ji ndị chọọchị today n'ụlọ ụka bụ na Jizọs na-abịa simple ọ bụrụ na agwa na Jizọs anaghị abịa all of them will come from that place the only thing ha ji nọ n'ebe ahụ bụ na ha belief na jizọs na-abịa every day by day jizọs na-abịa that's why they are there. at the day ha ga-amata na jizọs anaghị abịa they will decide that place then the fear will end simple all the same thing na-eme today things will be okay things onwekwa ihe na-adị okay nothing will be okay nwe ihe na-adị ọ ga-akawanye njọ olesi ma ị gara gbawa these people aka napụta ha ọchịchị ị ga-agbawa dị sụrụ aka napụta ha ọchịchị in any means you can any means you can napụta ha dị ọchịchị ọ bụ nyanwa bụ dia pawa ịnapụta ha anaghị ya ha lachara gị otele ịnapụta ha dị ọkwa the will begin to serve you ọwụ dị ọkwa bụ na ha na-eburu mmanụ gị buchat dị ọkwa ha nwere right gara mba mmiri buru mmanụ buchat dị ọkwa kedu ihe nyere ha gos to buru mmanụ from mba mmiri bụ na ugwu awụsa without dị ọkwa kedu ihe mere ha ji wee rụọ e, e, inland refinery e, n'ugwu awụsa without dị ọkwa ka ha mere ji wee rụọ inland port n'ugwu awụsa without dị ọkwa kedu ihe ha ji wee nwee military military dpo polisi esi amị nkewa nkewa without dị ọkwa ha ụka nke ka ha ga-esi wee mee ya ọnwụ na ọbụghị dị ọkwa enweghị ka ha ga-esi eme ya so ọnwụ na tru tru n'ime nri ihe ị na-ekwu ebe ị ga-ebido ịnapụta ha dị ọkwa simple as that ọ bụrụ na ime ihe ha ga-eji ụzụ dị ọkwa against you all of you all of you ha ga-eji ụzụ against you and enwe ihe ị ga-eme enwe ihe ị ga-eme ikwụsị okwu n'ọnwa ya ịbịa ibi na ịchọ ha chọọ ha chụpụ gị n'ala Igbo sef ọkwa ihe anyị na-eyi nwanne naanị nna gị igoro anị naanị nna gị ije n'atasi COC ọkụpantị ihe bụ ọkụpantị naanị nna gị ịbụ ọkụpantị naanị nna gị ị na-anụkwa ihe ịma ihe na kposi osi ịmaghị ihe ọ bụ certificates of ọkụpantị that means na anaghị ịnọ ebe nna gị ahụ na iwe ọkụpantị ewughị ngị nwe ya ịnaghị bikos ụnụ anaghị eri utu bred ịma m ka agba m ihe unu na-eri bikos ọ ihe unu na-eri ka m na-eri ịmaghị ihe wụ certificates of ọkụpantị that na ebe ahụ ị na ọbụghị gị nwe ya ka ihe ị na-akọkwanụ den ka ihe ka ị na-akọzi ebe ahụ sị na ọbụghị gị nwe ebe ị nọ ka ihe ị na-ekwuzikwanụ ọ bụghị gị nwe ebe jee nwanne igobe ha anyị jee gwa asịrị jee jụọ nne gị na nna gị ọ bụrụ na ihe m na-ekwu eziokwu wasị igote anyị n'obodo ahụ ị ga-eje weta ya na-akpọ certificate of ọkụpansi ihe ọ na-egosi gị bụ na ọ bụghị gị nweta anyị n'ọwụ gọọmenti kedu ndị wụ gọọmenti ndị ugwu and ị nwere chances to take this over this gọọmenti change ye this law ị gaghị eme ya cherekwe mbọtụ ọbụla ha bịaziri change ye because these people una amaha ha ndị ha bụ you don't know them una ama ha ndị ha bụ ịma ha ndị ha bụ ọ bụrụ na ịma ndị ha bụ then you listen to me very carefully because i don say out of emotion or sentiment i say real i don talk out of emotion or sentiment i am real i am real i am real i study these things i study them thoroughly to understand where did we go wrong to make it right not out of emotion not out of sentiment but out of love how, why, how can our people get better that is my own intention how can we get better and make sure that unborn children don't see what we saw that is why we begin to make investigations and again is not under your control or under on control of the federal government of obodo but this federal government even nwere chances even though na your chances dey very narrow but you must use the advantage whenever it appears you must use the advantage whenever it appears and this is the time for the advantage but you cannot see because you don't see ị naghị afụ ụzọ had it been nina na-afụ ụzọ this is your chance because the man nọ n'ọkwa the weakest one ever so the advantage you have the door is open but you see the weakest one ever but anyị nwere onwe anyị we are not ready anyị adịghị redi ha onye gazi onye nke asị onye mgbe ọ bụla na-asị gị onwe mgbe ji ha asị gị ichekwa na enwere ihe a na-enweta n'iwe do you think that na enwere ihe a na-enweta n'iwe iwe wu the worst thing that can happen to a human being because ị na-ewe iwe onye na-ewe iwe anaghị eche uche don't you know that onye na-ewe iwe anaghị eche uche because the brain cannot abhor those two things at the same time brain cannot have have all those things two things ị na-ewe iwe na ịtụ iche uche is not it cannot go together ịda na ị na-ewe iwe ọ na ị na-eche uche simple as that but I prefer iwe iwe and iwe iwe enweghị any solution to anything just angry for nothing ịkpa nkata ọghọ ngịga ịkpasị ya nkata ọghọ ngịga because onye nwere plan i plan or plan very well and execute your plan oh provocation provocation is not a strategy provocating what onye ka ị na-eprovoke yourself ka ị na-eprovoke because onwe onye na-eprovoke you are just provoking yourself at the end of the day you will consume your own shit nte nyụrụ anyị rie ya onweghị isi na that's why i ji wee na-ekwu maka igbo because ọ na ọ bụghị igbo nwanne kedụ ebe anyị ga-ebido dị ọsọ ka ebe ị ga-anọdụ anụ na-agba ọsọ isi ewe indigenous person ịma ihe indigenous pụtara n'Igbo ịma ihe we indigenous n'ọnụ Igbo you don't know ịma ihe we indigenous n'ọnụ Igbo ọwụ na ịma ihe we indigenous then ị nwanyị anyị ji ekwu maka Igbo ọwụ na ịma ihe we indigenous ị nwanyị why anyị ji ekwu maka Igbo then ọ na ịmaghị ihe ọ bụ jee chọọ ihe bụ indigenous na dictionary the next time anyị na-ekwu maka igbo heritage support ya my brother Cletus ihe m na-agwa gị how what I am sure you gara march march na-ebido with 20 teams agbasịa first one nwere ike ndị luzuru march apụọ ndị nwere best score abata a ga-agbagide agbagide agbagide agbagide ntiri ọfụ mmadụ ịbụọ mmadụ ịbụọ aha ofu onye ga-emeri ọ bụrụ na ị gaa na match ebe a na match na field ama m na field ebe a na match ị ga-afụ na coach na-eje na the na the supporters fans of the of the team na-asị ha kwuo okwu ha na-eme noise ịghọtago so ka ha na transfer the energy to the players na-eme intimidate the opposition ịghọtago so onye nwa mere mgbe aha fans a na-emekarị fiofio na cast enwere ike nwee best players nọ na the opposition team ha na cast ya nwe mgbe a na-akpọ eto eto monkey ịghọtago so that ka ka o kọsụọ aggregate inside eto's mind ka o destabilize ya his calculation so ka o mezie mistake na field na pitch ịghọtara so o mezie mistake na pitch ọ gaghị agbatazi bọọlụ otu otu wee isi wee gba ya ọ bụ ya bụ the intimidation ha na-eme unu through this military and castigation so that eh, ka ị ghara concentrate na the team so that eh, ka ha nwa buo kọp mana ihe a wee strategy simple plan so all the all ihe ha na-eme just for you to be because ha ị na-ewe ene provoke gị ị gaghị enwe chance to think because you have been provoked ị gaghị enwe chance iche uche so ọ inwe chansị iche uche yes igwe nwee ike ime execute ihe ichetara n'uche it's as simple as that so for you to win ele match you must participate and you must come with intimidation so your fans our pipo ga-awụ the fans na-aga towards ihe anyị na-eme na-emeghị intimidate based on our accomplishment na-emeghị intimidate based on accomplishment na-agwa ha ihe ha na-eme na-adịghị mma so that we can cause confusion inside them you got to go. so oh, a plan if tie confusion inside them through their weak point through their weakness use your advantage of their weakness you got to go. but enweghị daghị etinye the confusion na their weakness ị na-etinye confusion na nke gị instead of putting the confusion in their weakness no nwanne ya bụ political strategy you must do it my brother ihe abụghị okwu ụmụazị this is not a child's play ndị be anyị just all of them mgbe ndị mgbe these people in the north begin to this Nigerian politics ha dịcha 20 something years most of you dịcha older than them why do you run away my question is why are you running away so you see problem you run away time our pussy problem run away why are you running away oh, na-ajụ the question is why are you running away why don't you confront the problem even though if you want to go away from the country you can go but not running away is the problem confront the issue you can still go if you want but if you isolate yourself you you a slave you cannot go they will hold you down you can go by your might not by, by, by your pity you can live by your might not by your pitiness It's as simple as abcd so if you want to go go by your might not by your pity so if you want to go by pity then you become a slave to them simple my brother Cletus ihe anyị na-ekwu ihe is about Igbo heritage this is not a, um, freedom fighting group we educate our people based on those who believe in Igbo heritage ọ bụrụ na mgbe anyị kwuwe if we want to go and fight for freedom we go and fight for now we are not ready for fighting for any freedom what we are here for is Igbo heritage so the East education and the information is for those who believe in Igbo heritage not on those people on the other side if you are on the other side you are free to do whatever you want to do I, and I have never and can never come to your program to interrupt you or to tell you what to do I will never do that I will never even tell you to stop but I am telling those ones who believe in Igbo heritage Igbo ideology that is the program we are doing so if you believe in another thing nobody is stopping you nobody have ever tell you not to do anything you are free to do anything you want to do i have never tell you to stop i have never even and i will never and i can never tell you to stop but what we are here for is those people who believe in igbo heritage so we talk about igbo heritage and we are not going to talk about igbo heritage and tell our people to, to stay, stay away from their own problem no no that means we are not we are trickish we are not real you don't go to a eh, mathematics class and telling them about to oh, about uh, oh, eh, geography eh, um, okay, ha social study if you go to mathematics you talk about mathematics so here we are speaking specifically the concern of our people for the moment the concern of our people igbo people for the moment not freedom fighting not anything more so if we are talking about that then we can debate based on your question and your suggestion but your question is irrelevant now because that is not the case here that is not the case here the case here is different so we are saying something specifically based on something but our people always they want to rule without having ordinary equity you want to force everybody subjugate everybody without laying their own opinion but you want justice for yourself how will that happen you want justice but you cannot come with equity my brother that will not happen it never happen anywhere whoever want justice must come with equity It's as simple as abcd so the best thing for you is go somewhere that is good for you not here because what you will hear here you will not like it because here we speak about the heritage of our ancestors what they leave us what they gave us what they gave to us is what we are talking about not something else It's as simple as that so i thank you very much for your understanding and for your patriotism for what you believe in but anyịnwa bụ ndị ndozi ọdịnala igbo anyịnwa bụ igbo heritage ka anyị na-eme and the, all these things m na-ekwu they included in igbo heritage because there is no how we will participate to development of our land without confronting those people who are threatening our own security of life and properties so ihe anyị na-ekwu bụ those people na confront us na destroy our place oyi ihe anyị na-ekwu maka ya how do we fight them this is ọsịna ka aka ha nwaanyị ka ọ na-atụkwasa di ka aka ha nwaanyị ka ọ na-atụkwasa di ọ bụrụ na e something greater ịma ihe ga-eme that is fine and good go and do this is what we know this is our own solution to our problem if you have something else to offer that is fine and good you can go and do them nobody is stopping you from doing them if you want to save your people fine and good go and save them so if we are saying this this is what we know that is better to our people fine and good so why don't you give, <laughs> call a spade a spade <laughs> leave us let us do whatever we feel that is better for us my brother <laughs> eh, bụ osuji ugo osuji you know me very well for a very long time so me that because why, what is wrong with our people is because they don't know that life is based on justice that is the problem you don't understand you are in prison <laughs> that is it but one time say sometimes i say this thing people think i'm crazy or i'm joking this is a prison because it's aggregation <laughs> of element that is an aggregation so if you because e makes no sense boycotting election what is the achievement and that is, the, eh, the question ugo osuji is what is the intention that is the case we are igbo heritage so we are not talking about if we if we tell them to boycott election why what is the ka ihe ya ike add into igbo heritage why what does this thing have to do with igbo heritage it doesn't have anything to do so if we if, if there is any benefit of it in in ihe anyị na-eme but there is no kedu ihe o nwere ime with ihe anyị na-eme it does not have anything to do so why do we say something that does not have anything to do can you prove to me the, the benefit of this nwanne m nwoke ewugo biko kọwagodiri m kedụ benefit of that i don't know because ihe abụghị anyị bịara ọ bụrụ na e nwere benefit iwu i nwere si na ọ bụrụ na imesịa destin na the outcome good and fine <laughs> i will tell you go ahead and do them so but anyị nwa na ebe anyị nọ n'igbo heritage ndozi ọdịnala ka anyị na-eme ọ bụrụ ihe anyị bịara this is not our own my <laughs> okay he need more experience from me that is, but i have given you i have telling you something that is better more better more so, oh, because what we are talking about solution to problem there is problem already so what we are talking about is solution to our own problem so bring your own why you know sometimes we, we, we run away from debate we run away from debate we always insult people or, or uh, accuse people wrongly because them gave their opinion that is an opinion so if there is a reason ọ out of just hate out of hate out of anger no what is in the intention what is the benefit of it as a collective interest kedu the collective benefit because it's a collective interest because there are people who don participate that their life may be destroyed or, or benefit what is the benefit of Igbo people in general in these things you don just take a decisions uh, uh, against a race what is the benefit of that because this thing ị na-ekwu na you are doing it oh, in the name of a race of Igbo people ọkwa oh, eziokwu so what is the collective benefit of from this thing to Igbo people because now we, we already have problem we are looking for a way to solve our problem is this the best you have to give us is this the best you have to offer us as a people because all of us are victims of these things so how do we benefit from this thing tell us that is the game but uh, people don want people to air their opinion they don want people to air their views if they air their views they begin to insult them call them this ọkwa ka ebile ga-eje ọjọọ ma ahịa ọkwa ka ebile ga-eje ọjọọ ma mba nwanne ihe dị mma na-ere onwe ahịa dị mma na-ere onwe ịghọtago ahịa dị mma na-ere onwe ihe dị mma na anya gbara akwụkwọ ndị Igbo nọ na denja onye bụla ndị igbo furu ga-emere ha ihe ọma now they will follow the person it's as simple as that so if you have the best to do for us you go ahead and do them we welcome it but hapụ ndị mmadụ ka ha kwuo okwu because ọ bụ from ihe ndị mmadụ kwuru a sị n'ebe a na-adụ nwatakịrị nwere nne ọdụ ka nwa na-enweghị nne na amụrụ based on what people said you will have more ideas to add on the ones you have but if you shut people up then you have a problem nke esi ka esi amụta a sị nọ na-ekwu ka na-esi amụta ihe n'okwu ka a na-esi amụta ihe all from what people said you learn because nobody knows everything nobody knows everything once people speak you listen after you may say hey, ya ọkwa na eziokwu ya ọkwa na eziokwu from this you will take some things not even all and add into the ones you have but if you say you are general general you have everything you know everything nsogbu adịghị mana eze onye agwana m amaghị na ọgụ ya na-akpụ n'ala my brother Oscar destiny na-ekwu na destiny na-ekwu o make any sense because vote is not about benefit is not about benefit is about competition is about competition not about benefit is not a benefit benefit of what benefit of what ihe nna agwa ugo osu ji about benefit not voting get the benefit because onye ọ bụ onye si not voting i did not tell you to vote or not to vote i am giving you instances of what will happen if not if not this is what will happen so ọ bụrụ about the nothing ọ bụ ngụ nwa na the position to tell me the benefit not me Oscar ị na-aghọta ihe m na-ekwu so ngụnwa na the position to tell us because ngụnwa bụ onye na champion the thing not me not we we are not the one champion ọgụnwa na ndị otu gị na champion ya so anyị nwere onwe anyị anyị abụghị ndị na champion so ọ bụrụ na e nwere ihe ịma ịkọrọ anyị anyị amara nna my brother no my brother mba mba akpọna mmadụ iyi Chizoba biko biko biko akpọ na mmadụ iyi here we don't insult anybody nwere onye na-akpọ iyi ebe akpọ na mmadụ iyi biko akpọ na mmadụ iyi ihe a bụ asị n'aka aka ahụ nwaanyị ka ọ na-atụkwasị di ya ọ bụ ihe mmadụ maka ọ na-eme ha onye ga-eme nke ọ na-ama ha onye ọbụla ma onye ọbụla bụ onye megoro igbo ihe ọma n'ụwa ma ha niile niile we love them we want them to continue but asị na ebe a na-adụ nwa nwere nne ọdụ ka nwa na-enweghị nne na-anọ so biko ịkpọ mmadụ ihe adịghị mma ọ bụghị ihe ọ bụghị ihe eji mara ndị Igbo ndị Igbo anaghị akpọ mmadụ iyi ịghọtago ọ bụghị ihe eji mara ndị Igbo biko nso ọ bụghị mgbe ọbụla ndị Igbo ga-ekwu okwu they must fight for it no mmadụ nwere ike ikwu okwu ordinary debate with his brother onye winye onye merie nsogbu adịghị mana ịkpọ mmadụ iyi nke aha adịghị mma biko nwanne ya m ya so ụmụ ibe dịka anyị si na-ekwu naanị anyị nwa bụ ndozi ọdịnala Igbo na anyị nwa na-eme igbo heriteji ihe aha nna nna anyị ha nyere anyị n'aka na ihe anyị ma asị pipụl na-enwere ihe ọzọ anyị ma na otu aha nna nna anyị ha si wee bi dị anyị ahụ mma na ọkwụ n'otu ahụ ka anyị ga-esikwa wee biri na-eje na enwe ihe dịka mgbanwe n'ime ya sọsọ ihe anyị ga-eme bụ na ndị aha ndị be anyị na-aghọta ha na anyị ga-akọwara ya ọfụma ka ha ghọta ya na ọbụ ihe anyị bịara maka na ọ bụrụ na ihe anyị na-ekwu maka ya ndị igbo nwere kọnsept ndị igbo nwere ka ha si ebi ndụ ndị Igbo nwere ka a si wee mara ka ụwa si aga all those things because ị gaghị ewere ofu wepụ ofu ihe niile a na-ekwu ebe a na ihe niile awụ under the concept of Igbo heritage all of them ị gaghị ewere ofu hapụ ofu ọ rụzikwere ndị na-achọ ije n'igwe ma ha anaghị eme ihe ọma mana uh, the Bible gwara ha na ị ga-emerịrị ihe ọma wee jee n'igwe so that means ọ na anyị chọrọ ime everything about Igbo we must do all together. nwa mmụọ emegbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ egbe bere ugo bere nke si ibe ya ebela nkụkwa ya aka ndị kwụọ aka ekpe aka ekpe akwụọ aka ndị so ọ bụrụ na distance bụ ihe nna nna anyị ha mere nwanne we must keep the law of nature we must keep the natural law for us to be accepted ndị ọbụla ihe na-esiri ike ka o si esiri anyị ike there is something that cause it enwere ihe kọsụrụ ya and ndebe anyị siri ọnwụ that they are not ready to change but I will watch them burn by fire ha ga-agba ọkụ they will burn like fire because ha kpochiri ntị ha kpochiri ntị they block their ear mana ọkụ ga-agba ha mgbe ọkụ ga-agba ha ha ga-asị na ngaramara n'ikpeazụ ụmụ ibe ala igbo nwere iwu jie ala igbo nwere iwu jie ndị igbo emehiego megide n'igwe n'ala site n'okwu ọnụ ha site n'omume ha ka ha si eme omume ka ha si ebi ndụ ha apụgo nke bụzi na ivin naanị ha ha nwere coc naanị ha certificate of occupancy na their own land mana ha anaghịkwa afụ ya ha anaghị anụ ya mana nsogbu adị anyị nwawo ndị ahọtara ahọta na agbụrụ a wee werekwa ihe gbasara igbo wee nye anyị anyị wee jiri ya na-aga ihe ọ sọrọ mmadụ ya mee anyị anaghị echenji echenji ka otu anyị dị anyị bụ ndị ndozi ọdịnala igbo anyị bụ ndị na-eme igbo heriteji anyị bụ ndị igbo igbo akụghụ mmiri and enwekweghị ihe ga-eme ka anyị kwụsịkwa n'igbo nothing will stop it because igbo will be forever and ever anyị nwụgodo anwụ anyị ga-anọ na nna nna anyị ha ga-anọ with them mgbe ị dị ndụ ka ị ga your mind from the body so that ị e nwụọ you continue living ọwụ na your body nọdụ na your mind nọdị na your body e nwụọ then you will return here ị gachiga ebe mana ọ bụrụ na your mind separated from the body before you die then you continue living it's as simple as abcd a na ijiji na anaghị anụ ihe na-eso ozu ala ijiji anaghị anụ ihe na-eso ozu ala it's as simple as abcd mana ọ ga-eme anyị n'anya n'anya otu a maka na ndị igbo niile ogodo na okweghị na chukwu at least ọ mana ọnụgo ebifo na enwere e ihe dịka chukwu ma ọ kwe ma okweghị ọnụgo ebifo ọnwụ na mmadụ si na ya kwe na chukwu dị ma obi n'elu igwe maọbụ n'ime mmadụ ọ ga-ajụgodo onwe ya how did the chukwu work kedu ihe o representịrị that is why njikwa ndị anyị na ha abụghị anụ enu ha abụghị anụ ala ha abụghị anụ enu ha abụghị anụ ala because why ha ha chukwu ha amaghị ekwensu onwe nke ha ma because if you know chukwu no ekwensu you know how they work mmadụ ijos living life like that you just back home ma ọrụ ndị Hausa baakwa omi jos mmadụ ile dilat adịghị mma polisi adịghị mma kọtụma mba ọ bụghị otu a ka anyị si eme ndị igbo bụ ndị ma ihe ọwụ ndị ma ezigbo ihe ọwụ ndị na-emegheri emegheri na maka anyị ji wee kwuo si na anyị nwa na onwe anyị kwere na ihe nna nna anyị ha mere kwesịghị ike enwe ihe dịka mgbanwe n'ime ya e enwekwana ihe dịka ịgbakọta azụ n'ime ya nọ ebe ahụ ka anyị ga-eso ma ị chọrọ ma ị nsogbu adị ọwụ choice is a choice ọ ka onye si wee debe ute ka oge si edinara ihe anyị na-eme ebe a adịrị ya Igbo heritage Igbo heritage maka onye na-ama ya mara ya ọ bụ Igbo heritage ọ bụ something else so ihe anyị na-ediscuss ebe ahụ about Igbo heritage don't trespass and don't over stay your welcome don't overstay your welcome ịbịa discuss ihe gbasara ihe anyị na-ekwu apart from ihe anyị na-ekwu ihe m ji wee zaa asọm ajụjụ ochie today ọ because of na sometimes ọ dịka gasị na-enwe ihe na-agbara ọsọ ma ọ bụ na ịgba ha nkịta ọ dịka ihe na-agbara ọsọ onwe ya anyị na-agbara ọsọ ihe ji wee saa asọm ajụjụ ebe ahụ ka ndị mmadụ mara amara na-enwe ihe anyị dị against na ọ bụ ihe anyị chọrọ the best of our people the best the mind to reason ya anyị chọrọ the mind to reason anyị achọghị ihe because na iwe na-ewe anyị no we want something out of reasoning out of constructive thinking oh because of I'm angry no I am not angry at anybody nobody ihe anyị na-eme bụ cultural something this is about culture is about culture o cultivating the mind of the people but o nweghị ka ị ga-esi na cultivate your people ị hapụ ha ka ndị na-achị nna ma na-achị ha no a na-eme ofu a na-eme ọnwa ị ga-agwa ha the reason why ndị na-achị nna ma dị achị ha and ihe a ga-eme amekwe ndị na-achị na ma agaghị achịzi ha mana ọha ka ọ dịziara ma ha dị mma ha agaghị eme ọ bụghị by force ọ bụghị by force is your opinion is option if you like you take if you like you don't take that is how you know onye nwere sense onye nwere sense ịgwa ya okwu gwasịa ya okwu okwe ọsọzie ya o mee ọtọghọ hapụ but if you begin to fight it ya go gosiri bụ na you are not even incapable capable to stand the ordinary world then how can you do something onye na-enweghị ike stand nwe word ka ekwe ihe ọ ga-eme muzi na that means you are weak ịchọ ka everybody nọ kwurecha n'ihe e kwuru every how they call it possible na mmadụ niile ga-aja ọsọ nọ ikwu onye ọbụla ati ome oh, mma ka ebe ọ na-eme ikwere <laughs> na nke ndị mmadụ kwuru ikwere na nke ndị ọzọ kwuru mana ị chọrọ ka ndị mmadụ kwere na nke gị mana ikwere na nke ndị ọzọ kwuru nwanne ihe ahụ a doctrine only a doctrine only a doctrine ka ọ ga-eme ndị mmadụ kwuo isi mba na ihe a bụ doctrine mana ọkwa na ọdịnarị talk solution ka ị na-achọ solution you need the thousand millions of words to take the best unless ma ịchọghọ the best if you want the best you must have different opinion to have the best if you want the best you need different opinions to have the best simple as abcd ụmụ ibe ọ ga-adịrị ụnụ na mma ka anyị mekwe na ihe ọzọ na otene anyị ji wee kwuo anyị ekwuo n'ọfụma tata anyị jee n'uzuo ike emekwa n'ihe ọzọ n'ihe anyị na-eme ka nkụ anyị ka na-eme na akwụkwọ anyị na igbo anyị na translate ibi ndụ nsọ ala anyị na igbo anyị mesịa ya anyị na-atransleti kwe nta akara nta na akara anyị n'onu igbo so ihe anyị ji n'aka dị ọrụ ọrụ ka nkụ so we are working day by day imeke sure na anyị nwere usoro anyị ji ebi ndụ onye ọbụla chọrọ ihe ọ na-eme n'ụwa nwanne mebe ọ bụrụ na if you convince your people that ihe na-ekwu bụ eziokwu I am nobody to tell them no so you have to focus on your own ambition and intention owu na if you prove your people right succeed in ihe na-eme people will love you people will follow you but I believe na people cannot, don't have right to question you akwasị people will question you ibidobere ịka na Genesis ị na-amatịkatịka ịnọ na Genesis na-amatịkatịka ọgwụ aka ebile ga-eje je ọmahịa so onye aka ga-eji eje na this international media to stand and debate how you can you defend this your idea eh? so ị ga-aga na international debate ga defend this idea now ị na-eme people suppress not to counter if you don practice counter now kemgbe ị ga-practice kwenye you have to stand the counter now practice it now so that later ị dị free to talk it anywhere you are, you know. but nke a no ị gaghị practice nwe ya na onye ọbụla kwuru na isi jide gbuo tigbuo gbuo na onye iro enemi enemi mba na <laughs> ọgwa na otu a ka esi eme anyị na ndị awụsa agwụchabeghị na enemi anyị gaa na ndị yoruba ndị yoruba agwụchabeghị na enemi anyị gaa na ndị ijọ ndị ijọ agwụcha kịta ndị igbo ozi enemi ọ mma ọbụghị ka esi eme ọ bụrụ na anyị nwa na onwe anyị chọrọ ịba onwe anyị uru anyị onwe anyị nwere everybody have something to offer whether good or bad or will the level of the understanding onye ọbụla nwere ebe ọ ga-offer something nobody is useless onwe onye dị useless ọ ka aka ha nwaanyị ka ọ na-atụkwasị ji nobody is useless so nke ọ bụla ịma ịma eme isi na nke aka dị mma na ya mere gaba were gaba nobody will stop you onwe onye ga-astọpụ gị nobody ever will stop you as long as you are truthful to your people nothing is the best enweghị nke bụ the best but ọ na ị ike convincing your people that that one is best for them even though is not the best but at the moment is what they have good and fine but understand me people must ask you question and you be get ready to answer don't fight them don't fight them because ha nwere right to ask you and go right to answer if you want if you don't want you don't answer go by force but they have right to ask the question and you have right to ask and you have right not to answer as well but don't stop them from doing it please because if you stop them another person superior than you will stop you if you stop them another one another person superior than you will stop you bikos aka ị achị mmadụ nwoke azụ aka na-achị gị mmadụ nwoke azụ aka na-achị gị so we must understand the principle of life how life work anyị niile mana ndị Igbo na-ata afụfụ nobody don't know ndị Igbo niile mana ndị Igbo na-ata afụfụ all of us know it perfectly but um, you should understand that na onye ahụ ị na-afight kwana ụkwa solution ka ọ na-enye do you know that the person you are fighting is not saying you should not is just giving an opinion how things will be better and now you are fighting at the person as if the person is the enemy is not enemy the person is not enemy the person only give is nwanne so o nwebeghị mgbe ifili na ịma something somebody kwuo something is ewo n'ihe na onye na-ekwu bụ eziokwu ọ mebeghị gị before so do you think that na ihe niile a na-ekwu ebe enweghị ezigbo ihe things that people can learn from even though you don't take all but there is one single thing you take out of it there must be something you take out of it not all but there must be so not because of that one you don't like you will lose all the one you like that is what is called echiche echiche once ịkọta ihe akọ ibutuo ya n'uche ichee ya eche echiche wụ this one a na-ekwu okwu na those ones dị good for you you take them the one adịghị good ịtụfuo ya onye bụ echiche ohu because of emotion and sentiment iburu ihe niile ịzụtara n'ugbo gafuo na iwe na-ewe gị were fon gị maa na anị kụwa kekwere foonu ị ga-echasasị fon leta ka ekwenụ foonu ị ga-eji azazi ma ọ bụrụ na iwe na-ewe gị were foonu gị mawa naanị ọ bụzie na akpọzie gị echi ka ekwenụ foonu ị ga-ejizi eji aza inweghịzini foonu na ịkụwa na foonu gị oge bikos anything m gwara gị ebe a nwanne i can categor if you like i don't have ya english akarịgo m english categorically tell you that this is the way of life if not today it will be tomorrow one day one day may your next time or your next life when you are adult ị ga-aghọta na this thing na nwoge bụ pure truth enweghị m any reason to lie for you i don't have any reason it took me years upon years to get where i am today o tekiri m years upon years sacrifice upon sacrifice to get the level of mental stability not today so maybe in your future ị ga-aghọta na ihe this guy na-agwa bụ simple truth simple truth nothing but truth nothing but good for you not for me because already i am good is for you that your mind is living under emotional threat so my own suggestion is do stability of your mind not about what you think so ụmụ ibe ọ ga-adịrị anyị na mma ka anyị mụọ nụ how to challenge our own enemy within us which is our emotional behavior let us study ourselves first ọnwụ na anyị studisia onwe anyị gbasịa mgba against our own self if we win then the self become servant of you so ọ bụzighị ihe ha nwa na-eru ulu gị ọnwụ nke na-eru uluzi ha ihe ọ bụla ichetaziri then you analyze and reason before you wepụta ya to public as a character owozi jos ihe ọbụla ifili n'obi echeghị eche ikwuo ihe ọbụla ị na-atị na adịghị mma ọ na-elid to untimely death ọ na-elid to untimely death because that is not you you are ruled by another force not you because the force you don control them you have to control the forces in you you must It's your own responsibility to control the forces in you if you don't control them they will lead you astray they will rule your life they will rule your life destroy you so ụmụ ibe ọ ga-adịrị unu na mma ihe ọ bụla unu chọrọ bụ ihe ọma unu ga-afụ ya mana onye na-enweghị ihe o bu enwe ihe ọ na-akwafu o ji ncha asa ahụ mara onwe ya a sị na aka nri kwụọ aka ekpe aka ekpe aka nri iwere obi ọjọọ bịa ị ga-afụ ihe ọjọọ iwere obi ọma bịa ị ga-afụ ihe ọma n'ọbụ ka ndị Igbo si wee bie ka anyị si ebi onye ọbụla kwụbara aka ya ọtọ n'ala Igbo mmụọ ana Igbo niile ga-aga n'ime ga biri maka na mmụọ ya nwere arụ arụ mmadụ ka mmụọ ji arụ ọrụ so onye marakwanụ ka Igbo si wee dị odebe Igbo Igbo anyị nwabụ ndị nsọ ala ka anyị na-ebi akwụkwọ ibi ndụ nsọ ala anyị ka ha anyị ga-eji azụ ụmụazị anyị na heritage center anyị ebe anyị na-akụzi nkụzi akwụkwọ a ka e ji esi egosi ụmụazị anyị ihe bụ eke ihe bụ orie ihe bụ afọ ihe bụ nkwọ ihe bụ ego mmụọ ihe bụ arụsị ihe niile ka ha ga-ama from childhood so that mgbe ha na-eruzi 14 years ha na-arụ plan na-arụ ụgbọ mmiri na-arụ ihe dị iche iche since nna nna anyị ha ji wee nwụsịa kọmụ ofe nkịtị anyị emebeghị invent a new soup kọmụ ofe nkịtị anyị emebeghị invent a new soup ordinary new soup is not good ndị mmadụ ndị China na-eme invent telephone after telephone new phone after new phone ndị nwa bekee invent television after television everything new new ones anyị nwa nke nna nna anyị ha mere eme anyị emeghị abandon not even new one we can produce because why the brain develop from childhood not from adult age so i need the original informations to use them from kid so that I develop what the magical mind of these kids so that mgbe ha na-etone ha wụrụ magicians ha wụrụ scientist ha wụrụ astrologist so ihe anyị chọrọ so that ụmụazị a ga-ebido develop the land because anyị nwere nwa kedu ihe anyị ma anyị ga-eji develop land we don't know anything we don't know anything ofu osisi anaghị eme ọhịa ofu osisi anaghị eme ọhịa a ka cannot forest so we should begin to educate our own children so that they can do wonders so ụmụ ibe asị na ọ na mma